matu isi nke iri na asatọ n'oge awa ahụ ndị na-eso ụzọ ya bịakwutere Jizọs sị onye kwa dịkarịrị ukwu n'ala eze eluigwe o wee kpọọ otu nwatakịrị bịakute ya o dobe ya n'etiti ha sị n'ezie asị m unu ọ bụrụ na unu echigharịghị bịa dịka ụmụntakịrị unu agaghị aba n'ala eze eluigwe ma ọlị ya mere onye ọ bụla nke ga-ewedo onwe ya dịka nwatakịrị a onye ahụ dịkarịrị ukwu na alaeze eluigwe ọzọ onye ọ bụla nke ga-anara otu nwatakịrị dị otu a nke ọma n'aha m ọ bụ mụ onwe m ka ọ na-anara nke ọma ma onye ọ bụla nke ga-eme otu n'ime ndị nta ndị a ndị kwere na m ka ọ n'ọnya ihe ga-abara ya uru bụ ka e were nkume igwe nri nke ịnyịnya ibu na-adọkpụgharị kwụba ya n'olu ka ọ mikpukwa n'ogbu oke osimiri ahụhụ ga-adịrị ụwa site n'ihe dị iche iche na-eme ka mmadụ maa n'ọnya n'ihi na ọ dị mkpa na ihe ahụ na-eme ka mmadụ maa n'ọnya ga-abịa ma ahụhụ ga-adịrị mmadụ ahụ onye ihe ahụ na-eme ka mmadụ maa n'ọnya na-esite n'aka ya bịa ma ọ bụrụ na aka gị ma ọ bụ ụkwụ gị eme gị ka ị maa n'ọnya pipụ ya tụpụkwa ya n'arụ gị ọ dị gị mma ịba na ndụ n'ọlụsị ma ọ bụ na ngwụrọ karịa inwe aka abụọ ma ọ bụ ụkwụ abụọ atụbaghị n'ọkụ ebighị ebi ọ bụrụkwa na anya gị eme gị ka ị maa n'ọnya wepụ ya tụpụkwa ya n'arụ gị ọ dị gị mma ịba na ndụ na-enwe otu anya karịa inwe anya abụọ atụba gị n'ọkụ ala mmụọ lezienụ anya ka unu ghara ileli otu n'ime ndị nta ndị a anya n'ihi na asị m unu na mgbe niile ndị mmụọ ozi ha n'eluigwe na-elegide iru nna m nke bi n'eluigwe n'ihi na nwa nke mmadụ bịara ịzọpụta ndị niile furu efu gịnị bụ uche unu ọ bụrụ na onye ọbụla nwere ọgụ atụrụ ise ma otu n'ime ha hie ụzọ ọ dịghị agha ọgụ anọ na iri na iteghete ahụ gaa ugwu na-achọ nke ahụ hiere ụzọ ma ọ bụrụ na o nwere ka o si chọta ya n'ezie asị m unu ọ na-aṅụrị n'isi ya karịa n'isi ọgụ anọ na iri na iteghete ahụ na-ehieghị ụzọ otu a ọ bụghị ihe a chọrọ n'iru nna unu nke bi n'eluigwe ka otu n'ime ndị nta ndị a laa n'iyi ọzọ ọ bụrụ na nwanna gị emehie megide gị jee pụọ ya mmehie ya n'anya n'etiti naanị gị na ya abụọ ọ bụrụ na ọ nụrụ olu gị ị ritara nwanna gị n'uru ma ọ bụrụ na ọ nụghị kwuru otu mmadụ maọbụ mmadụ abụọ ọzọ tinyere onwe gị ka e wee mee okwu ọbụla e kwuru ka o guzo n'ọnụ ndị a ma abụọ maọbụ atọ ma ọ bụrụ na ọ ṅaghị ha ntị gwa nzukọ m ma ọ bụrụ na ọ ṅaghịkwa nzukọ m ntị ka ọ dịrị gị ka onye mba ọzọ na onye ọnụ ụtụ n'ezie asị m unu ka hara bụ ihe unu ga-eke agbụ n'elu ụwa a ga-eke ha n'elu igwe ka hara kwa bụ ihe unu ga-atọpụ n'elu ụwa a ga-atọpụ ha n'elu igwe ọzọ a asị m unu na ọ bụrụ na mmadụ abụọ n'etiti unu ga-enwe otu olu n'elu ụwa banyere ihe ọbụla ha ga-arịọ a ga-eme ya nye ha site na nna m nke bi n'eluigwe n'ihi na ebe mmadụ abụọ ma ọ bụ atọ zukọrọ n'aha m n'ebe ahụ ka m nọ n'etiti ha mgbe ahụ Pita bịakutere ya sị ya onye nwe anyị ugbo ole ka nwanna m ga-emehie megide m ewe mgbaghara ya ruo ugbo asaa jizọs sị ya asịghị m ruo ugbo asaa kama ruo ọgụ ugbo atọ na iri ụzọ asaa n'ihi nke a e were alaeze eluigwe tụnyere otu eze onye chọrọ ka ya na ndị oru ya pịazie ma mgbe ọ malitere ịpịazi e wee kụtara ya otu onye nkeji ya oru nnu talent na nnụ ise ma ebe onweghi ihe ọ ga-eji kwụghachi onye nwe ya siri ka eree ya na nwunye ya na ụmụ ya na ihe niile o nwere ka hara ka akwụghachikwa ụgwọ ya mere oru ahụ dara n'ala na-akpọ isi ala nye ya sị onye nwe anyị ma ogologo ntachi obi na arụ m na m ga-akwụghachi gị ihe niile ma ebe onye nwe oru ahụ nwere ọmịiko na-arụ ya ọ rapụ ya gbagharakwa ya ihe ahụ o binyere ya rịị ma oru ahụ pụrụ ruo otu n'ime ndị oru ibe ya nke ji ya ọgụ shilling ise o wee jidesie ya aka ike rie ya aka na akpịrị sị kwụghachi m ihe iji ya mere oru ibe ya dara n'ala rịọ ya sị nwee ogologo ntachi obi na-arụ m na m ga-akwụghachi gị ma ọ chọghị kama o jere tụba ya n'ụlọ mkpọrọ ruo mgbe ọ ga-akwụghachi ihe o ji ya mere mgbe ndị ọrụ ibe ya hụrụ ihe e mere o nwụta ha nne n'obi ha wee bịa kọọrọ onye nwe ha ihe niile mere mgbe ahụ onye nwe ya kpọrọ ya bịakwute ya sị ya ajọ oru agbagharaghị m ụgwọ ahụ niile n'ihi na ị rịọrọ m o kwesịghịkwa gị imere oru ibe gị ebere ọbụna dịka mụ onwe m mere gị ebere onye nwe ya were iwe wee rara ya nye n'aka ndị mmekpa ahụ ruo mgbe ọ ga-akwụghachi ụgwọ niile o ji otu a ka nna m nke eluigwe ga-emekwa unu ọ bụrụ na unu agbagharaghị onye ọbụla mmehie nwanne ya site n'obi unu